DJ Max, the king of DJs. Alabari Port mixtape. This mixtape is proudly sponsored by Tom Tom. Jizọs ezigbo onye obodo mma mmanụ Jizọs mpapịta obi ude yi na-ede n'ime ogbe edịkwanụ mma dadị okwu omi ọzọ ịdịrọ mma Jizọs ezigbo onye obe alọba m ezi anụ nwoke ude yi na-ede mana bọnkụ ebe eh, a na-adawa jesu de gị na-edebe mma mma oke mmanwụ ede ịbalụ akwụna gọọmenti basaịda ka ijere ije n'elu mmiri hụ ụmụ katel gị ya na-akụpara isuofola kpọfa 48 unelozọ na ndị rọged kọmọn kọdinate daadị m enye gị ọrọ gị mana mfụ siza maka chi nga ga-eticha siza tie aka feri n'elu mmanya ndị gị ka mosis ebe njikwa maja pịabazi mkpọrọ na si gị mere mmiri abụrụ mmanya kubana chi prist si gị letos negotiate jizọs adaeze mmụọ likwa stọọ aṅụrụ aṅụrụ ndụ ka a ga na-akpọzi na klọb mgbe ọchịchị bụ ubu metụtara ekwensu ọfụrụ ego ntakasa n'elu ekwensu kpete mkpu n'oko bụ ubu tụfịa kwa ibe ekwensu ọsị jizọs akwa isi n'ibe ọkacha mbọ m ka ọ bụrụ akara ya na achịcha jizọs asịghị chọrọ ili nwa ọnịcha ichịtụ ọlụ jee la pika ịchụba mmadụ. echetara m ife melụ n'ime akwụkwọ nsọ akụkọ nwayọ were merry mandali fasina nọkwa kwa into hookup ọ bụrụ okwute ya ọsọ gbakwuje jizọs jizọs mesịa fachi afọ chi wee ndị owere ndị ọta 5000 chọọchị 35 isi na okwute ka afọ n'anya jizọs akwa ije ara baba ya ga ebe ike ma akwụkwọ ụgụ ka ọ bụrụ ndị aba ndị afịa ịgba afịa gadin ofide na ala. akwa davido jisi golayat wee tọlido katapọtụ pịa the love for Nigbo. The emperor, the conqueror now, this Nigbo. Jesus akwide Remeka. Zamora, ndị agba gị ọsọ afọ. Let's give phone nwee. Zamora, ime ọbụla ifo tati ọsọ. Zamora, Jizọs ezigbo onye obodo nwa mmanụ. Ude na-ede Jizọs ezigbo alọba m ezianụ nwoke ude ị na-ede mana bọnkụ ebe a na-adawa jesu gị na-edebe niile nwa mmanụ oke mmanwụ eke ibe You make my life feel bright. olisa bi n'enigwe ege ntị mee na afụgokwa 90 adịghị atụ ụjọ 100 maka mee na-enwega ya 430 by this time dọka 230 sị ka mkpọkọ oge before time party nwa dịla nwasikọ n'usi mpati nna afụlọ this money to them no laughing ndị oluwa na ema guys a na-ebutezi ike mgbe enwere sụkọ mvalụ ka ma bụzụkwa na na-enwere ike esi my son it's never late ọ dịbe late bụ oke ite esi na san 11817 we shall not die ike the plan but baba god if na sin dey hold me o oh lord ma elu mebele kọsa abụ m nyọsọ m maka obele nwa bụ ege mecha na watch ma oh elu ma nweta 1 nke na egi lord na ma amala njide ọfọ SOS Owite ekwensu SOS My prayer since SSS Unlimited funds my POS Chukwu nna m elụma amara maka ndị ọya agbago ọbala Igwe ọnịcha gbaala m ọfala atọla ome na-abaza ọkada aka ụbata ife emebigo ego agbadago wọka atabago alụ biri iri chen dọla rice go onye nna m eme ababa nna nye m tene ma asị na m mba lenda ka ome na ma lenda geta na-atọzi ma silinda si n'obe ya ọcha pleti ka dị mụ na-abịa ibe leti And when women in some place like New Pass and Bugagate, you bear your tablet, and the one I pay late. And when blessed men in some place like Three house Housing Gates. could the bottom already feeling like a militant. Hope my money is intact. My good phone, back home. I'm more than enough to be paying tax. Police have gone more than 50 times. They die call for your assistance. Man, won't boss. You go to say na disturbance. Already feeling like a militant. Hope my money is intact. My good phone, back home. I'm more than enough to be paying tax. Police have gone more than 50 times. They die call for your assistance. Man, won't boss. You go to say na disturbance. Full at is full forever. I got something to offer when you guys were looking down on me. I had to go bumping looking for summer. Sometimes, no, no, no, no, kada. Modern millionaire summer. I'm okay back, man. You know, me, when I'm in come on. You don't see many things. Me too, don't see many things. Bele, bele Why am I saying this? I can go jolo, loli, and you come I respect you, you respect me. Mako, wubon, kwanyo, kwanyo. Avoid the oh, one in a buna bake. Can you let me steady feeling like a militant. Hope my money is intact. My good phone, me back cool. I'm old enough to be paying tax. Police should go more than 50 times. They die call for your assistance. WahalaSound.com. Yeah. Do you, do you, boy, do you remember? Mbowujim, boy, do you remember? No figures on me, then do you remember? DJ teacher, boy, do you remember? Yo, do you, do you, boy, do you remember? Uh, Them be no degree, now they don't surrender. Yo, ballin' boo steady, December to December. Yeah, fuck column teacher, boy, do you remember? Blessed go Blessed weekend. Blessed weekend. Blessed weekend. We going digital, no analog. Like DJ Khaled, another one. Nacho Diego Camara, Tonchili, the Lamborghini, no be Avalon. Avalon. Drip, drip, 5G in a Gucci. Hit sound, no be Doro I'm tapping the grace to stack up this money. niggas be busy tapping the booty. My baby so thick, my mom so lit. My pops be riding in Venza. Stylish, eleganza. Slap them with the jam it's a banger. I don't feel all the side talks. Put the crop top, I'm a young top Making money inevitable. I am more capable, all is achievable. My boss is the sick, jam of hits We did it and they can't be keep bringing the news we counting the muse Yo, do you, do you, oh boy, do you remember? Huh? Ah, them we no they now they don't surrender. Yo, falling with steady, December to December. Yeah. Oh, boy. Rapping, go for two, for my tie, for for two. On a chapel jungle, only way out of hustle. Dripping in fear of God, because I fear no man. I tell him when I e so stop playing with my gun. No, no, no, no, no, no, to judge. I show no apology. I dey all about the money. Not to bump in 90, more, more money. Ojuku, no, no, no, no, no, no, to dodge. I show no apology. I dem about the money. na to bump it night to more more money. What? I'm inside my Benz outside, traveling inside to west side. Adela to jam on guard, crushing dope in a jigad. Mancho duba de funamba, akio giri no bonanza. Nne push the agenda, every day of the calendar. Ababana omo mama sabaye. a for tie 442 Onitsha bụ jungle only way azụ hustle dripping in fear of God because I fear no man That devil won't so please stop playing with my no no no no no no to dodge I about money na boy ndị amala ka esi kwado tili fapụta n'okporo food stika jegwa ya best rapper na matigo lyrically ịma nwoke dị sika bad boy mana m dị cool gị m sịkwa gị n'udo gbashu mana ịmata bụ the only thing wey your teacher no go fit teach for school ebugasị na mbụ nwa kpọda mana m jide mike rapasa na-apụta ọkwa chukwu olisa kechara m bunye m egusi m obele nwa jekwọba adị m small but manyị onye meleji akpọlọ m isi galakọba and ifile nechọla ịmaka chelu kachelu ga-ebu ụzọ jee nwe ebe m si bịa n'afana na nwa na mmụọ nsọ chukwuolisa biko gbadatachi ọzọ ekwela ka buhari chi ọzọ maka guru dị n'obodo gabịa ọzọ no joy no mood nwanne chọmọ ka ngosi gị na di rud smoking loud on a daily base 247 i grind for better days good school live for real bees if you ain't talking money your nonsense kefe nga kọlọ my mother mama kpatala lego after the whole stress oh lord oh lord let all my enemies turn friends ka ndeli lesin aga m ebute ike n'ụwa guzo n'afọ the congress ndị amalọ ka esi kwado tili fapụta n'okporo food stika jegwa your best rapa na matu go lere ka dị mma nwoke bad boy mana m dị cool m ticha gị m sịkwa gị money mata the only thing teacher no go fit teach school onye ekpere melo n'ụwa biko nna memebele anya m na-achazi for the money some money dey told me young njekwa my keys and nwezi my Bad boy in a good mood. Yeah. Don't stop till we look Play chicks like we play flute. Oh, I Tito uh-huh. to Louis Vuitton. Uh-huh. All of my jiggers on soft. Yeah. Igbo boy to the top. Stay calm, no be stay tuned. Uh-huh. A1 cause B2. More sense to my IQ. That rap we bang fruit. Slow down, get no rhymes. With the boss brain on the day. Many guys in my DM for a vest, their price they pay me. Muna na to energy. I mean no yuki to Hennessy. Din nye na-enyezi melody Ihe m na chose bụ my money After the bag, we go for the bag Poverty fear and that you heart attack Beware of a womb, but secure the bag Over oh, the tough, go for the mass Sold out, Kazi Joseph Forget love, money comes first And about first, all contest One for, can you oppress? Bad flows, but we sleep past IGG, soka Kalista Smoke loud, Kupu SK Owite, oh, Biko Mente Mbia malaka isi gbado tili Fapụta n'okporo food speaker Jegwa your best rapper na matugo lere kalima nwoke dị singer bad boy man i'm the cool m teacher give me say why you no dey gbashu money matter be the only thing wey your teacher no go fit teach you for school. nameless is the one. ịmakwa ịmakwa ịmakwa otu a otu a top boy n'ime owe. alabari port eh, mixtape.

Over them I pretend. If you with me for now, I'm men. Men and Anya Mercedes Benz. The double data, they show some love. Kung Fu man, they fly on top. No free shows, sing go Maka men, but done, done, done. On him I ife ego mkpanye n'oge never forget ezi na-ebu obe for the back eche oke ite ịma na ije nwoke abụlụ tiktok maka ife nwoke bụ ego igwe achọ m ụdị ego m ga-enweta ka a na-asị m jiri nwanyị ka nwaanyị dị ime ma eyes dị clean ka hygiene evil things got nothing on me jesus boy my key m ga-atụ ọlụ nwanne till i win adịm achọ mmadụ mmadụ achọ na m adịm afọ mmadụ afọ na m otb only the brothers adịm achọ ya bụ nke m akọ na m otu ahụ ogbe m na anyị ga-enweta choice

BTC anyị gbala ego BTC anyị esendịla BVC ndị ọchịchị achọla ịnala isi BTC BTC anyị gbala ego BTC mana ndị ọchịchị achọrọ ya ego melụ nji amụla anya na oscript nnala aka jee gwakwa isi nna nna ka njekọ ego anyị ji agbata ana si anọ ga-adịkwa mma owe itezgo maka na chili ma kpọkọta alagokwa ya ya ya but now god down na akpa e in the broke days boys the so ị ga-abatago bata na ịsapa e chọrọ ibunyezi m award e ma o oh lord lụọ o bulu my oh oh o guys, oh Lord. ka ain't shall win here eh, once, they pray, oh Lord. We fast and pray, oh Lord. Nature's come better days, they hope, oh Lord. come better days hope, oh Lord. Fast and pray, oh Lord. Nature's come better days we dey hope, oh Lord. Hello, my love, I will see. I ego btc I send the PVC. In the church, Chalena la easy. Hello, my love, I will see. I BTC. I send the PVC. In

DJ Max, the king of DJs. This DJ is on fire. Fire. Fire. fire. fire. fire. fire fire fire fire fire fire fire na machọlọ mgbawa obi n'ọsọ ọsọ ego na akpa m n'ebe m nọ ịmakwa cause I've been fighting some battles mana aka ndị ilo mana ndị ntọ dị imi without you nwa gaghị ka m fọọ maka ndị ilo na-eche downfall after problem enwee solution ya mere ndị ayọ Our Father who art in heaven, hallowed be thy name, in heaven. be thy name, thy I'm used to this pain. I just want to get paid. Come on, but I'm late. I don't want to get laid. Baby, chapter 8. ị ga-afụ my page before Abraham Jesus Christ abatago the game ememe ya wuo lebel and ị ga-emenwu na all grace of God nwanne na ọbụla man ndị ị na-afụkwu ya ọbụla ya adị m eme dị ife ndị mbụ decide nna efichakwu ya ụfọdụ chi ji dia mouth suck my blood mana nwanne na adị m ekweta ya ndị mgbu maka na olutegonu my turn ị na-afọ ọmụlụ na m ajabọ ka ebe ị nọ mgbe nna ayọ sọb ọ my turn ọ oh my turn maka nne izi nji shọk abịa n'ime oge nwa na atọ. ka ebe ị nọ mgbe nna ya sọ asị m oluwa nọ nke a ka m chọ na obi n'ọsọ ọsọ ego na-akpa m n'ebe m nọ ịmakwa cause I've been fighting some battles mana aka ndị ilo mana ndị ntọ without you nwa gaghị maka ndị ilo na-eche downfall after problem enwee solution ya mere ayọ Our Father who in heaven

DJ Max, the king of DJs. Alaba Records mixtape. Open up a lot money, go when he's a corner Jones, never my men up ways up. Alaba Records mixtape. Alaba Records mixtape. Alaba Records mixtape. Make an attack, but China wake up a chan, lose got the leg in a better. Jonathan a better, HM Nasi to send a lanta. But then I'm a who like a biggie, so when it's your money, you'll a child. But when I the a money, the great Dike bụ o ka enemies hụ waka. maka nwanyị nọ na nleka mgbe anyị dị na anakọta ye street akastigo onye ọlịwa na maka ye ime ụgbọ mendịkwa ikwere bụ n'ụmụ nleka ye chite back then gbamuli mende menne fo tantam. ye right now menne na kubana na kulisi personally my my ye imegina na chọtala na mwanyị ni maya esi personal kaike Yeah, it's in my cause I did this in my type, même not hustler. do go fucked up. I go to my side, I never do stop. go messed up, go fucked up, yeah. What? This hour? I love a try, kind, double lock, wine, Give me out them diesel. Let's get him. Alright. Sick and tired of never. Nyaka mwagi sola. Naira afugo enough and switch your side to pounds and dollar. ikegumi kuyo babe enwe me million ways to tell her mana if i fail to hammer one neck yenda follow my mother go hard go home go home i think i want both I strongly heat ya biggie without being heat. Come to my new home. And then the brand legit. Facing a home base legit. And been the married to hustle and then I even lockdown, lockdown. But what they shut down, shut to sundown, sundown. We know they back down, back down. Life could be like hands down, but we no go back down from nobody to of old town. Whoa, come on, me in the street. And the Come on, us in a Mumu. in the the boy divino mwaka nifubelo nifanya mfulu na quick to judge maka makongu kifino rabu lifemua kulu chukwe kuna konyo kosekari malongo byade carried away si melu kwa 19 oluwa nigembelomi atude today today men ganalaka ị melo emelụ bọs alaka ngaji aka gbalaka ma ka nwụlụ gbagagba yo nwanne fụkwala kash lisanyere m dash tu anụ good now da nazi ya tacha tim ya na-abụrị fani tili so emen emen ninjaproblem.com Top boy Zino. go na feeling my blessings ka fọm on god na ọ dịghị enough nke ọlụ gị my story back then nọ n'ime ogbe akwụkwọ with god adị m ezu ochi na enwe ụlọ dị gone on god na ọkwa my tongue make my soup no sour or ọ dịbele enough na achọ m more i have been grinding and believing before my god send the blessing mkpụm ogbe mbasa and mpọ no grace of god and the blessing 20 years and i'm making it all grace and the blessing adịla akọlụ mmadụ akọlụ na ọha ndị work prayer and the believing adị m agba last maka why chukwu okike m gat my back i cannot lie no be lie starting point m bụ the sky even in the dark abụ m the light blessings i'm feeling divine ogbe we ain't going back ka nwa m pọtọ pụọ n chat kene chukwu nwanne na ọ dị mma ọ bụgodu sọ maka etete n'ụla ịlapụ njọ nwanne ebu na nwa ka ọ wee baala maka echi eteka i do ma my things no cause my blessing jụrụ akpa sack abụ m a holy boy with zero gang with my sponsor a na-akpụ this and blessings. Yo, the boy, woo. achọrọ m ịnweta bag bag nọmba 1 I can never lack achọrọ m ibute bag bag achọrọ m ka ọ dịkwa bad bad na 277 ya ọ na ị ga-ayọta ife isi ike chọrọ ịta m ka abacha mana ncheta ngozi oluwa dobe n'ilu seles nwoke su ngabụzi mbada hey ụmụ ogbu plans so that mom can smile ndị bad nweta this bag on time bunye ma ọma ebra eh, new ride long convoy with all my guys you always at the shit on maka na very soon go shine echekwuzi my payday guy if you wake up thank god if you thank God. If you go sob, thank God. When all your life, thank God. If you wake up, thank God. If you see food job, thank God. If you go sob, thank God. All your life, when I thank God. That Yeah, yeah. I like to go, shut up. Sleep at to go, shut up. your

mana gwalakwa nke ojii iwale gị n'afọ akpa na lekwa ka o si na ajụ nke ka si ma ị gaghị nọtụ kọntena na papa si na paasị nwoke adịla n'afịa ife anyị ụlọ apụlịkwa ụmụaka mụ apịa egologo ite ha akpụmada slip atụgo by btc na

Burberry Port Mixtape. DJ Max, ọ̀pọ̀ ènìyàn ò jẹ́ fáyẹ̀sì. Hey, see, we with the mistake. I cannot take. I say, man, I did make skates. ka mbụ boys brigade mụọ bag n'elu mụọ life eyi m suit na m ga-akpọta so we ka nna dị n'ai, adịlọ m cheap that is the price ama m joy but ụmụụbọchị ọma joy Canadian loud na-eweta joy but ụmụụbọchị ọma joy ife alụla na-eweta joy but ụmụụbọchị ọma joy Kumekucha moja, kumekucha moja They are with I'm oh my god Say I'm pakiwi Male me female ibe mkansolu my guys na one way Omu JB tende pampe Na my phone na the OOP Mumuasa na ako my way And I believe in the paydays Hey, the past three minutes All this kamadele exist in incomplete maka ego m na heat hit wụsa mmiri holy spirit ka ma bụ john the baptist mee the top boy in the mist and i'm praying for all the street boy from the hood nọzụ na nleka na-esika ike nwanne ka no be like this we want to lure ka ọ manachi ọpa iwe her all shall pass away we the two no gree pass away Policy I'm come be your take away Before her me I'm come go suck away I'm a move my joy but move with your more joy And it ain't loud with the joy but move with your more joy If I joy ụmụ ụbọchị ọma ọjọọ ama m nne joy but ụmụ ụbọchị ọma ọjọọ Canadian loud na-eweta joy but ụmụ ụbọchị ọma ọjọọ ife alụla na-eweta joy but ụmụ ụbọchị ọma ọjọọ ya ụmụ ọjọọ Yo, n'ime ogbe zino a library court dj max the king of djs fire baby yo see ko chukwu okike abịa ama ọ dị wee from otu ọnịcha ụmụ oh gị abịa gị ịgbata ama from ime otu nkọ wee bata abakpa anyị ah, na-ayọ ikibunye anyị akpa akpa ego mpa ọbụlọkanta, nwa mmanụ na-ada ya akara maka ịnweta ego adị mpọta mkpa dey pray for long life ogologo ndụ na-alụ isi ike ka m na-ayọ gị n'ime ndụ m mkpa ọkụ ịma na enwe dreams ka nye my mom na ego nke m afọ ama m beskwala ụmụ m adịmachi okwu nna anọla onwe m mpe ịma na nna ekpe ekpele 40 days and nights na gụọ ma baịbụl m abụ ndị sọ son of nsawa ndị nwa tinye alụ m nwa abụcha ọ bụkwa m by your grace ka m ji wee wọlụ my first 1 million dollars oluwe ego nke ahụ agwụ okwa o nye ya ọzọ mpe ịma na emeka Esquire, no food for a lazy man. Palugo Molong, Guanyanum dollar. Me safe, I work so hard. I swear, if I want him back, ndị the village, I cast and bind. I can never to be sober. From bed, I be a hustler. I say politician, I'm a Sullivan. Draw my mom, I'm a go getter. And dog, I'm where's the Kwalun DJ Max, the king of DJs. DJ fire. Fire. DJ Max, the king of DJs. m ga-efekwa gị di kingdom come maka na gị na-enye income many animals even maka income but I cannot quit abụ son of soil enwere many fish na-achọ fish pond but in you na-eti my trust maka wine na-esi from dust gbaba m aka mpe mega ọtọ nọ ana m maka nje on jesos ka m na-etinyekwana my all andoga duka ba dan waluga me chona beze ana simum do ifen cho buka simum no on board and standing tall dear da adema yo come just goodness and mercy on us grace of god grace of god louis vuitton louis vuitton Christian Dior Dreams of you want a billions If you lean on God On God Let him on funds On funds This was my bomb Dreams of you billions I know I'm not worthy Abu Messina Bunye mika kambula bata Abula wine Eme eh, yenga nandama Mna de hustle abula bata ndị me gana mpane makwa That is why in US or in that Acho lo me we Bunye million dollars Whoa Alright, let's get them, them BTC. BSC. All eyes on me. All eyes on me. BIG. BTC. DJ Max. the BSC. the, the king of DJ. I love a report. I never I will see her for four for nwunye nye gị dị GPA ngozi nye gị GLK asịrọkwa m na skuul bụ skam ife nna agwa gị bụ ka o si adị gwa ya na gị mgbe ị ga ji fọ ye gị ya asa atị wow ị gasị ka ịbanye politiks tego overlook your politics were iji tinye n'okpuru ọya mọrọ tugbu mọ na-emekiri policies obodo etigo kego malawi mana udo gbachi uyi livasachi btc gosi bọysi how to turn azabụlekpa ka ọ bụla walawi wow fine boy o ji amụ eji ego na nwaanyị n'onwe ya ka okwuche mmena ife mmụọ chụpa di ya bụ na ọkwa amụ nwanne ka ihe ngakọlụ my mother ejube ya m nke ngakọlụ my father nwanne ego na-asị igbo ndụ onye dị ndụ na-eje akwụkwọ onye onye mbtc jide bsc all eyes on me nwoke big nye mbtc jide bsc jide bsc woman you megra gra anya for anya Eh. Eh. Wow, manage your intellect, ban your internet, nailing the internet. FBI, na Lego complaint. RIP, so we do. I got to Lego condolence. Them on Balu PTM in

and Library Port The former Chukwu na-emelụ gị DJ Max Gozie gị na-egwu The king of DJs Ọgbalụ gị Krismas Chukwu gozie gị na-egwu Wele for me, my guy, e no dey hard for Chukwu to bless person Ọ bụrụ inye gị P, enye gị now, ị ga-enye the next person Person wey know person, wey help person Na person wey love person They no they tell person, wise person, suppose learn lesson only give me back. Show me how. Happy they make me back. If I get me what? Bello me I can sing it thank me get me lomo, bello me I can sing it thank you now. Now if my juku le melody, go, goze mo o di Christmas yo, malu bodogyo. Juku go, goze mo bodogyo. onye jide ego dotekwa obodo gị o gbalụ gị krismas gbalụ obodo gị o bọ́sẹ̀ mi lè bó kọ́tẹ́ pọ̀ bọ́sẹ̀ mi lè man, my guys, right on time keme contize. More tell am, you don red, osim blood, you no fi red. For make contact, kai catch ya, next flight. Carry me show guy, we oh, show me love. Na kpọm bro, na kpọ ya boss. m funds, sọdọ loss. Boss, gratitude is a must. na onye ọzọ aka. life full of ups and downs. Kabulum TV, talk of the town, like a GCPG. Now I cruise in big SUV. My philosophy book, Uwaka Lotamano, Katere Ibemano. Oyo, in my head, they go missing. Nuno Ziggy Bumano, Ra, Ra. If all my Juku and Melody, Melody, Juku, Gazia e Ginego, Lotepo Bododio, Balugi Christimasio, Balo, Ziggy, Ra. Get him, get him. Tu vas derrière pour les kisses. ezigbo afọ mba oke mana a na-akpọ ọdịnaaka ọdịnaka ọmụ aka ọdịnaka ada mụ aka ekpe na nka ana ekwu na rice m na shok mee na anyị na-ebunyefa nwanne ife ọzọ m ga-atụwa bụ grenade na mụọ dịgo mgbada priped nwanne nwanne jee jụọ ese m n'elu ọnịcha olisa adị m abres dowes hud m nyaka njigigolu joida ị ga-ajụzi onye gajụ ọnịcha ụfọdụ okwu adịghị enwe ọịsa m ụzọ m pịawa ga azụ ka na awachi n'ogbe ndịda wọkreti m bekọsi sọkses m laptọpụ m witnes m chukwu ama maka witnes m kwụsị bles m all uniqueness m highness m bisnes m nye m laita m ka m bọọ ins sense him. Living life on the fast lane, I'm bed, you got the vocal license. I don't want big kilicha, uh, I qualify fake incha, uh. money pia ko chobacha, each day go bellicha, and do the cha go bacha one time. When I'm busy, I know the very pretty. Lawyer for my celebrity, Chialia bread 360. Obiena Durex 250. All bad, them gano there. Gala the phone, new there. <laughs> I do my thing on my terms. Come here, I go damages. I be a rap, I need the live behind packages. Makana, if I buna nuno me, if I buna nuno me. Mbago do studio ko kwala, drop wire wire song. When you late for sure, Jame pay to go. Chameleon Adre show, Kolia. Odia, Odia. oh dear, living above the law, oh dear, oh dear, oh dear, oh dear, it's the work, oh dear, if you decide to broke, oh dear, oh dear, oh dear, oh dear, oh dear, also. Shh, by my eyes, wanna joy, be my show, get got an worry. If money the talk, you get some dough, fuck that intro, you should know me. mgbe esigwe mkpọnala ndị ile adụnye aka na agwa gbala ọtọ manye aka na akpa mfe onye aji femi ịba na aza mgbele ụla sụwa mmadụ agwa alụala pụrụ gejebụla omenala onye obi kawala ọsọ bụ obedala ike mgbetelu dị na-ebunye mmadụ agwa ike ebutekatala nata mmadụ aza gee ntị n'ụwa ma crusade na-eshi anyị crusade nwoke na-akụkọ nọ brigade agbapụgo m ka grenade ojimu ojimu oji na njọ na-agbanyete ọgwụ ka dọkịta kedu ife ogele m ka nkwụọ nye m ka m enwe baịbụl nke m maka na ogbe m belivili m jide dị game unlock unlock new level destiny m pịalụ m ki ifedị igbo ofu mebe gbanyere ya ka ọ nenebe gbanyere ya ka ekelebe imeli efe ekwetebe jebe n'ije mgbelele maka na ife ọbụla nunome ife ọbụla nunome mbagodo studio kwuo kwala drop wire wire song mgbenye late for show njeme pay to go chameleon adịrị show kọlịa ọdịa ọdịa ọdịa ọdịa ọdịa osu living above the law ọdịa ọdịa ọdịa ọdịa mixtape. This DJ is on fire. DJ Max, the king of DJs. Yo. Up to the world. Huh. Bye bye, Wait, good one. Woke up early morning feeling strong and better. We're living a good life and they manifest the devil for the waka. Wow, energy the real, maka woke up And I'm winning what a positive vibe, get away your father. Alabary pot mixed. Wait, eyes on the bag, and a hustle for the paper. Oh yeah, Melly, if you ain't talking money, we'll go yam for the later. Wait, hustle like a pro, might be humble, Kalena. If we never win, eventually, ain't eh, no grandma, nigga, they gather. When I cook, go na the man the face. Kill. Now why the to win the case? Bow. Me and rush of my day, my lane. No be the first to take off the windy race. Am I if I'm working legit the face? If you don't want to, if I'm working legit the face. If you don't want to, if I'm working legit the face. If you don't want to call them, I just Yeah. Say I the survive, I come grace. We the pray for the change not the reason. Oh, can You tend to help I crucify me. Yeah. I'm still journey to beat the better me. carry your wahala, they come, they bother me. No, no, no, they bomb my cannabis. If anyone can follow, sometimes they heavy me. All I do is I don't care person deserves a payday. Whoa, I see many forces, so they're running after me. Bobby Fen walking a fool, waiting man eye. I love a DJ Max, so can we put the king of Fire, I swear, sweet. chai I see many faces, oh, they running after me. chai come if you walking a fool, waiting man I dey see. I love a report. Hey, we put in the bag, legit or it legit. Child, man go win, believe man must win. They don't doubt on my name, saying shit that I never did. Watch out, up to the flame. They wouldn't death be scared of me. Say it's been long since they had for me. When I was low, you weren't there for me. fuck is you telling me? Yeah. Long when I'm gone, these people gon' remember me. Hush, Yeah. We're ready for a up status. In my heart, the music. to like a unicorn. I Still look 10,000. This motherfucker send two posts to my niggas. I did that, yeah. I swear to God, I don't get broke. Cause I'ma run up on a Hey, hot boy, I like a unicorn. My nigga, I Still This motherfucker two to ife mmerụ ntawa ọgwụ bụkwa na ka not afford to be sober gbada ya gbada ya n'ime geto maka obi mmenụ lewara elewa ife anyị na-eme maka lack of ego ọ na-edelu bụkwa chizọba onye na-alụ n'ime be aka pay attention to only money mata chukwu ebuka wechili never say never akpa bụ the bigger chesi nọ na regular n'ime ma geto chukwu ebuka kwesịrị n'iru ọrụ ka ndị mgbuka oluwa mabuza mabuza ege ya lọta dọla gị fitikwa m running from the purple email see 400. Never die poor for the 11th commandment. Baga tower, jumbo size to all you cartel Do you nothing about being broke is an offense. itobọnụ wita saga ya na alụga sagitido afọ masalọba mebọkụ n'okporo ụzọ n'abalị kọbụzo onye kpopo anaghị ebe fitibakọ ebe misi kabisi tiri ngwa ya n'ozugbo shitemi alọvi yu amasami si witi nja keep rebelling, I'm not kidding with you. You feeling me, but I am not feeling you. Before you kill me, I am done killing you. I for the mula I for you. nwa bụ bekee na-ewetala ọnụ ịma na mụ nwa bụla ọkwọ ihe mkpọtụ imelife ndị mgbu bịa mụ n'akụkụ ngwa gị n'isi gelu gị bọtụ ife mmelụ ndawa ọgụ na ka geto maka obi mmenụ na-eme maka alakọba never say never. Abana de bu dibi daba. Currency chasing on a regular. Me me my get to chukuka. Osili ni rolo kanduka. Osuwa mapisa mapisa. Ege ya lota do like it. Noisy boy. Fire baby. Fire baby. NigerProblem.com. Alabary Port Mixtape.

ọcha nke eh, na-eto ịka na-achị ijikwa n'anya gị onye afịa onye afịa ịkala otubo nne gị maka ego ezigbote onye mbụ dịka ga-eti anya m anya m ọ bụkwa na gị bụ onye mbụ ịbụ ogbenye ọnụ ntụ mana gị nwa ka na akpa ntụ obi pịa gị ọsọ gị nwa mmiri Channel 3 onye ọcha ụgwọ is nothing well is something onwe ka ọ dị o na mmadụ ga-enesi anya tii poison na nne is nothing is nothing nwanne ọ bụzi something nwanne m ga-atụcha ọlụ kwụ onye ọcha ụgwọ is nothing well is something onwe ka ọ dị o na mmadụ ga-enesa anya tii poison na nne is not ị ga-abịa ka ọla oduma eje menụ na-akpọnye ebe ife na-eme a ga-agwa gị agwa hoshpopi na stel na-eche m eche chee ka m ị ka na-eche eche polisi etichia gị na-eje eje ka ife na-ese nwanne ịchọ ka akọ ife na-ese ọkụ igbo na-ese ime ọ dị ama amamife gị nwa na-ese DJ Max the king Sometimes of DJ. onions maka anya It's nothing Ọ bụrụ ya ba It's nothing Nwanne ọ bụzi something Nwanne m ga-atụcha ọlụkwụ onye ọcha ụgwọ It's nothing Well, it's something Ọ nwee ka ọ dị o I'm awake Na mmadụ ga-enesi anya tinye poison na nne It's nothing It's nothing Nwanne ọ bụzi something nwanne m ga-atụcha ọlụkwụ onye ọcha ụgwọ is nothing well is something oh. onwe ka ọ dị na mmadụ ga-enesa anya tii poison na nne is nothing ọ street malife boy ife ọbụla echi eme emecha ya boy even joy n'ime ogbe nwere joy ọkwa mmadụ ka eji agbazu olu boy gbọdọ nte teleti n'obo ntị adịla ọga dị efe na-akọ mgbara togo mobilin twice esi m chesi awa nke wee efe na-akọ anya red anya 230 anya 2 side anya 430 anya ji agbata ọchị mgbede 430 anya men ji ebe ike bi 30 confirm di yaza before capping is nothing nwanne na full party ụmụ akwa mpe ebe niile off panty ofe onye ofu okwu nwa big anti biko ịmakwa

My silver spoon fule for me pikiteria. Kefenga kolo my mom. Four years for you to seek one another so degree. Kefenga kolo my mother. Kefenga kefenga kolo my mom. Kefenga kefenga kolo my mother. Yaka into chupadia chupadia chupadia chupadia chupadia chupadia chupadia. One chupadia chupadia chupadia chupadia chupadia chupadia chupadia chupadia kozu folum chupadia chupadia kozu folum I don generate the make I pay back. For the love, inyale mu way back. Ego tem Hollandis on my way back. Imalia, a person on my way back. aka ụmụ hustle obi mgbe ezigbo nsogbu make I solve the puzzle njesi agbala aka ka enga akụ ọgbajuo dọlụ nwa ka onye nga akpọ ị ga ma size over size bụ size machọọ m ibu convoy with guys guys mụ fixe my eyes on the prize ka nọlụ inec nwe onu m bụ eyes eyes mụ mọmi ife ọbụla ịchọ mọni pasa ịchọ ọ ka ka bi ọya gwa igbo mebụlụ bata my silver efu mebi Four years for Unizik, you wanna pass the degree. Gefenda call my mother. Gefenda, this money batanga ibu mgbe bụnyelu m isi okiti kedu mgbe m ga-ekonukọ the whole city ị ga-amapụ irọgụ wele obi gị nwa ị na-adọnyarị n'ezele isi gị ma ụgbọ atụrapụ m n'isi mmiri ka m nọgide jụba chukwu nna ogene maka ọkọ ọnụ m kedu ife m ga-akọnụ m anyị kedu ife m ga-akọnụ n'ebe anyị ụwa alụka m afịa m tibia ha chụna m ọda amụ baka obu m nchụpagide ha nwoke ezu ike maka onye na-akwanye n'ugwu bụ onye ji ife asade hustle ife sikwo ike mụ abanye obodo oyibo jee ife maka from January to December we dey mata ka na-etubu nwa na si na mbichala wee nata

nwanne chọka ka aka ọlụ gị akọ ọgwụ ka a na-agwọ o 50k gbulu mmadụ ịnọ ọgwụ ka a na-agwọ ọsị m na grace m ga-ama gị ọla ọgwụ ka a na-agwọ ọbụla ọlụ ka a na-atụ ọgwụ ka a na-agwọ nwanne chọka ka aka ọlụ gị akọ ọgwụ ka a na-agwọ o 50k gbulu mmadụ ịnọ ọgwụ ka a na-agwọ ọsị m na grace m ga-ama gị ọla Alabarin Park Mixtape. ga ebi agha ya agha agha chee ka m unu igbo na-agbakwa mmadụ ala onwe na-achụ mgbada ide abụọ bụ na amụsa anya nwanne m manchester zọ ife m ebe m bi n'ọka anyị na-achụ mgbada nchụgide chụta mgbada anyị na-akpa ọfụma nwanne ife niile a na-adaba time for billing billing nekwa client ma na-abịaka ọsị m nọs kam ife melụ m isi mgbaka Tumo saga, mbada kupe mugo. I know one day, the me sleep at atọ. One then check it off, 50k ya a blind as a ụgwọ. ịchọ ka bọọlụ ga-akọ ka a na-agwọ o gbulu mmadụ ịnọ ọgwụ ka na na ọgresi ga gị ọla ọgwụ ka a na-agwọ ọbụla ọlụ ka a na-atụ ọgwụ ka a na-agwọ nwanne ịchọ ka aka ọlụ akọ ọgwụ ka a na-agwọ o gbulu mmadụ ịnọ ọgwụ ka a na-agwọ One jumbo. Bad the thing no lighter. Put to the thing no no no. Smoke that thing. What? So one jumbo. Bad thing no lighter. Put to the thing no no no. Smoke that thing. Why Lulu? I love a report. I got four blog on Onye Nye for what? Mama senior. my shop log I ga-asị ya mama mama mma mma mma mma imeela my shop muna meno pasa na bonka nalangulo nabalika tanda sibixibo military bulo jongo nyaka meneja mudombodata hunta light ya dradilili sebiye big Come feel your leg and your knees. Yeah. My leader one of your beats. The king of DJs. uh. Stand up and tell me if you love my liquor. Stand up and tell me if you love as Oh, I want to know, I want to know why you want to catch my drips. Alabari Pot DJ Max, the king of DJs. Alabari Pot Mixtape. Alabari Pot Mixtape. Alabari Pot Mixtape. About, afụfe anyị na-ata n'obego maka na ọba si n'ozu egwu nanụwoke njigo adeleke gara ebido ọbadị active 247 in my life in my life ọbadị active 247 n'isibo ọba you do 1 2 3 4 5 6 7 8 9 10 owowo adịdekalịmọ adịsakasị jefọdị ifeọma Tell me why I don't go come back and come my mind Linda biko bịa bịa ọdụ ọlụ bụsi ọlụ Linda biko bịa ọlụ ọlụ bụsi ọlụ ọlụ bụsi ọlụ ọlụ bụsi olóògùn sọ̀rọ̀ one nod olóògùn sọ̀rọ̀ one nod olóògùn sọ̀rọ̀ one nod olóògùn sọ̀rọ̀ one nod olóògùn sọ̀rọ̀ one one one ọlọ́ọ̀bùsì ọlọ́ ọlọ́ọ̀bùsì ọlọ́ ọlọ́ọ̀bùsì ọlọ́ ọlọ́ọ̀bùsì ọlọ́ ọlọ́ọ̀bùsì ọlọ́ ọlọ́ọ̀bùsì ọlọ́ ọlọ́ọ̀bùsì pure, some pay. Say no more, I give them. We buy and all them. My brother, we buy and all them. I'm away, we buy all My sister, we buy all Say no more, all over solo. One all bụ solo. Ọlụ bụ solo. ọlụ niile bụ solo. Ife onye na-alụ. Nwanne ọkwa ya ka o ji eri. Wepụ anya n'ọlụ nwanne ọlụ niile bụzi ọlụ ise n'ume ụfọdụ na-azụ afịa malụ na ụfọdụ na-atụ ọlụ adị agbakwa aka ị na-agba aka chife na-ata alụ ọlụ bụzi ọlụ asụlọnga asọ na-eweta ego meka na-atụ ọlụ wepụ anya n'ọlụ m asụlọnga asị dị enye m ego ọlụ gọọmenti ịchụ mgbada ọlụ nwa akwapị ife na-alụ n'ọhịa ka o ji eri ọlụ gọọmenti facha bụsị ọlụ ịchụ mgbada ọlụ nwa akwa mpi ife na-alụ n'ọhịa ka o ji eri wepụ anya n'ọlụ m my brother wepụ anya n'ọlụ ah. m wepụ anya n'ọlụ m ah. my sister wepụ anya n'ọlụ m ah. say no more ọlụ bụ sọlụ nwanne ọlụ niile bụ sọlụ ọlụ bụ sọlụ nwanne ọlụ niile bụ sọlụ ife onye na-alụ nwanne ọkwa ya ka o ji eri wepụ anya n'ọlụ m nwanne ọlụ niile bụ sọ ọlụ say nọ n'ilu ọlụ sọmbọdị na-ekwe afịa ọnụ maka na ọ na-aka ọlụ m ka m si eli nri ọnụ akwachala m ma wibaru lụtanwa otu bed eh? bungalow nyasi 300 you can gallop kwuo gị na street joy galo ịma na ife wetelu ego bụ ọlụ na-achịkwado the money ịkwado sọm sefele monde morning ịkwado ọlụ na abụkị ma na suya ịba ọlụ niile bụ na street ileji Fay man la afya denye risit Si fon maka manja afya gote biskit Nige problem.com Elaborate Fort Mix Day My brother we buyin' all um Elaborate Fort Mix Day My sister we buyin' all um Say no more Olu bu solu Wan olu ni ne bu solu Olu bu solu Wan olu ni ne bu solu Wan na kwa ya go jeli ah. Buyin' all Wan olu ni ne bu solu na-asị na-asị is nothing etikawa etu dị gị mba sere ume What? This song? DJ Max, the king of DJs. Alabari Port mixtape. Alabari Port mixtape. DJ Max, the king of DJs. Alabari Port mixtape. ama ndị ụka ụtụtụ bụrụ egwu obi achụta ego owere ụmụ nwanyị igwube egwu asị na ọka ejebe n'igwe ịma ndị iji ụka Ayo! n'igwe ndị mmadụ deba gị nso ama ndị a na-eze zebe onwe gị alati na-atọ obi ụtọ ndị ji ego na-akpọ m n'ụbọ pọvati na-asọzi m asọ anyị bụlụ banye agakọlụ gị akọ transpọtụ m ka iji awa chiọma ma ebe isi abịa ma nri ego m chelu ka m bịa anyị bụlụ banye agakọlụ gị akọ ụmụ nwaanyị chọba dị ama ndị ụka ụtụtụ gwuru egwu okorobịa achụta ego owelu ụmụ nwanyị igwube egwu ayo taa ah, nwoke adịrọzi mmụọ ịsọ oge dị spoit ayo a sị na ọka ejebe n'igwe ịma ndị iji ụka jekwe n'igwe ayo ayo ndị mmadụ deba gị nso ama ndị a na-eze ezebe onwe gị ayo ayo ọshom si dịkwanụ mma bụ bọve nke imebiri emebi ah, ah. Osman is nothing dị na nwoke ịdọrọ mmadụ adị ọgwụ ị na-afịa say ing to the o to the t okay. to go t on this one 99 intelligence let go Elaborate front. Waiting, I go tell my father if I go back, I no make am Oh, God, very shameful. Wetin I go tell my mother if I go back i no make her? Oh, God, very shameful. Wetin I go tell my mates if I go back i no make her? Oh, God, very shameful. We reason I go give people if I go back i no make her? Oh, God, very shameful. very shameful. Maka ni kuma diro Very very shameful. Maka na nwa diro ki be Very very shameful. very shameful. Very very shameful. very shameful. Maka na nwa My guy family too poor. Die, I'm not going aqua. You want me come, you will link up. You poverty to break up. Later, you my one man, she cup link up. Matty ask and guy, you want throw work I say, ah, yes, sir. I didn't mean. He call me, tomorrow no scam. One million bill, visa passport. It's accommodation, yana working tools. We need two months, paper came out. I say, cross up, but put score. You cross, but put score man she no big man she block am you get confused whether front and back as e jump chop sef tife don shot chai you begin reason like judas make you say person complete in transport but you no wan do illegal make immigration no go see him passport street unfriendly wetin men don see no be child's play cha no be child's play. wetin I go tell my father if I go back and no make her. Oh, I go tell my mother if I go back and no make her. Oh, I go tell my mates if I go back and no make her. We reason I go give people if I go back and no make her. very shameful. very ya na Very very shameful. very shameful. Very very shameful. di very shameful. Makaniku ya na Very very shameful. na nwa adịrọ ka ibe ya na-agwa akwa nwa guy stand dey too much afraid one day you go down one day man carry the full go dey tape am make you help am hunger wan kill am tey man look am siboro go da have none but what i have is honor too ot that will help to give you long life ugwagente if you wan make am for life be humble hate no man envy no man Be friendly but you trust no man. Be helpful but you trust no man. Believe in yourself, not the underrated. wetin you know, no joy or never. Where I'm else are doing, follow them do. Elaborate parts ah. Before you grow, you go know this world, the back and go 360. But see what track today by tomorrow, if you buy less than 350. If a nigga collect, you follow the joy, this time will grace, no confirmation. You go see how your life will go change, be dogu, hallelujah, Hosanna. You go dey close T, you better make the men to your big Benzema. But be careful with guys, make them not go put your drink in game. Eh, if you want to come off after six months, you catch clients. the KB, she no complain. The next day, life can show, life can change. I go tell my father if I go back and no make her. Oh, God, very shameful. wetin i go tell my mother if i go back i no make am dị very shameful wetin i go tell my mates if i go back i no make am dị very shameful we reason i go give people if i go back i no make am oga dị very shameful oga maka ndị kuma di ibe ya na-agwa akwa oga di very shameful maka na nwa di dịrọ ibe na-agwa akwa oga di very shameful maka na na-agwa oga very shameful maka na ibe ya na-agwa akwa Brody, 99 Intelligence. Whoa. Good. Road. Alabari Parts Mixtape. DJ Max. the king. I like I dey happy if I see a lot. 50 yeah. billion dollar Versace. Yeah. We are left from soup to gas. Yeah. One more mula inside my baggy. Ego I like the lie. Yeah. When you phone, mama na galaji. Yeah. My phone baga more a I am a fine boy, With money, if I won't go out, I could use convo. I could use convo. By the I go spray my perfume and my And my haircut. Come, Mr. Lord, come, Mr. Lord. Send my beat bitcoin it's in my bitcoin it's in my bitcoin it's in my bitcoin i don call loader call loader i don copy car copy car i don call sender they talk say the money don enter money don enter i don call loader call loader i don copy car copy car i don call sender they talk say the money don enter money enter money don enter e enter money don enter e enter money don enter they talk say the money don enter money don enter. the money don't enter money don't enter they just say the money don't enter e don't enter don't reach my alpha dj if not other people go offline abeg offline offline make i do small one. offline offline. Library Parts Mixtape. DJ Max, the king of DJs. fire, baby. Happiness work aside, ah, joy, joy, joy. Abula bula come away, joy, joy, joy. Monetize mouth so I don't talk much. When I get my make you money, it's a bust. Who sit na Osadebe? Sunday, Wednesday. Before money, name, Sunday, na I have to kill you outside. I'm where I go, call for bye bye. Happiness work aside, ah. joy, joy, joy. I want to come, no be, joy, joy, joy. with a no joy, joy, joy. Happiness aside, the club full of boche Joy, joy, joy My mood kita buka joy, joy, joy Ebele, ebele, ebele, ebele, ebele, ebele wine, cause wine Mini nezo, I ain't never sunshine Pọtọ pọta bọlọ my consign Nenel the sky, ị ga the rainbow ezigbo jumbo agwa uche ka jumbo clap clap in the bando. bando. Local boy living la vida loca. I the vibe, I the give them energy casola. My city champion, gadiola One man was it solo game over. Apollo Lamba, attire designer. Check my swagger, follow Casablanca. Nato bata Peace of kasa. I want it to come to get one guy. Happiness, I get one guy. I get one guy. I get one I get one I get a ga-eje ya eje ethical Gịnị na Some ego ji ọgwụ, nwanne ịma mgba aka na odogwu. gị. Nwanne ijikwa ọgwụ, adị atụ ọlụ, ụfọdụ na ọgwụ. gị. Ọga m na HK, ọ atụ ọlụ, mana na-efe ego. gị. na ka m jụọ Grace na-adịzi iche. O ego ji ọgwụ, nwanne mgba nwee gị nwanne ijikwa ọgwụ adị atụ ọlụ fanụ na-agwọ ọgwụ nwee gị ọga m na hk ọ dị atụ ọlụ mana ọ na-efe ego nwee gị emosi na ka ndị jụọ grace na-adịzi iche ọgwụ ọnụ na-agwọ ife mma agwọ ya na ndị mma anya m dị n'ego owe ite ama aka mgba ego odogwu jikwa na awa awa ife na-eme eme amangwa ga ebe a na-eje eje ị na-anụkwa igbo ife nna akọ bụ ife na-eme eme fadi atụzi ọlụ full time oke ite na anọ ọlụ ọ na-atụ m ụjọ ka m jụọ ka na-akwụ ụgwọ o ji ji ọgwụ nwanne aka na azodogwu amanwe gị nwanne ijikwa ọgwụ adị atụ ọlụ fanọ na-agba ọgwụ amanwe gị ọga na hk ọ dị atụ ọlụ mana ọ na-efe ego amanwe gị emeosi na grace ka ndị ogresi na-adịzi iche o ji ego ji ọgwụ nwanne ma mgba aka na-azụ odegwu amanwe gị nwanne ijikwa ọgwụ adị atụ ọlụ fanọ na-agba ọgwụ amanwe gị ọga na hk ọ dị atụ ọlụ mana ọ na-efe ego amanwe gị emeosi na grace ka ndị ogresi na-adịzi iche elu okwu mmụọ nke ga-eje ya ga I was in Lekki four days ago. Although I went there, we gonna must go. For my guy party, no need to look. Oh. Molo gonna must go, bulego. Kita no no, sana me rich asa. Egwa anwa beat na kopapa. Eke beba, kwaya dada. A man for the shisho get here na ba. If you get party, call me. I won't make this money for my mother. Now if you won't cheat me. I go holla. Second my money, no one wahala. If you get party, call me. I won't make this money for my mother. Now if you won't don't cheat me wahala go my money if you no wan wahala yeah yeah yeah agreement is an agreement why you come party say you no go buy mint you carry food chop with meat you dey mint i no go talk na bounce i go send ife ego eso eme na ya ego ọbụla gị nwe efe na ya hype man hype ogodi gị ego ọbụla gị nwa asị nke efe na ya you get party call me ebola i wan make this money for my mother na wife you wan cheat me i go hala my money no wan wahala if you get party call me ebola i wan make this money for my mother na wife you won cheat me wahala my money if you no wan wahala yeah hot fire, I need more money. DJ Max, more pass more money. the king of DJs. Mm. More, more money, more money, we pass more money. Money we get harmony, we go make noise fight pass A library pot mixtape. And I play a library money we pass. A mixtape. My money, my money we pass. My money, my money, my pass. My money, my money, my pass. What? What? This hour? money, my money we pass. My money, my money, my pass. My money. make more money. More money will pass more money. to get more money, you just follow people where get money. That is somebody, somebody we know somebody, we know somebody, somebody we get more money. Because now when you get more money, they go count you join somebody. Therefore we need more money. Eh? More money will pass. Alaba report big stay, More money, eh? more money will pass more money. More money. More money will pass more money. More money. More money will pass more money. More money. More money will pass more money. More money. More money will pass more money. More money. More money will pass more money. More money. More money will pass more money. My pastor say money not the five. Yes, I believe it. na dey pay tight every Sunday they dey collect it. Better make I dey chase rubber, cash out and I pay my dues. Mini mini in particular, my money too long and I still dey work from Lagos to Kampala. What? Hotel, this song? From Ghana, from Ghana, Alabari Port. Lagos, Bakada, go back, baby man. I'm a big man, I'm a baller, and I'm still hungry for more. Olha pra turista, caraca, ọkwa ngwa bido tụbọọlụ esi mba na ị na-eche ya ọtaim now serious chik ahụ iji eku ka na-akụ short time you no get money you dey find love you no waste your time and if the girl come fine on top ọmọ gbe sere o because ọ pụta ilo mee ji ego fi adego kọlọm bi DJ Max kọlọm imetọ ya aka na akpa ntị ịnapụbe na tọma na ada dọm pi. onye nyere ya ego pi uche dọmpi onye na-eji ego ọ na-eri ofe owere ah, onye na-eji ishishi ọ na-eri ofe owere onye na-eji ego ọ ga-ọda nwazụ rich man ọda azụ poor man go pop na who pop the azụ point am pot mix day. Strawberry pot mix day. DJ Max, the king of DJs.

sit down and help your family member. success motivates me. Go and sit down and Never you replace me. Go and sit down and help your family member. me. Go and sit down and Never you replace me. Go and sit down and the oracle. It's, it's, it's on the beat. Them go with you more grace and the grace come, they go begin envy. So for that people that supposed to love, you don't know today. I see the because Jesus and begin condemn. They born in a wallow. brano. juru n'ọnụ, kingo tinye okwu Them go wish you more grace and grace come, they go begin envy. So people that people are supposed to love, you don't they follow today. I love the report and now we continue and begin condemn. They ban them all over. ya up, Kaku, Bano. Abarakito, Kujunano. Kingo, Tiyoku, Yokano. When they tie these bomb, and relatives, give me the one mama. ekele dịrị chukwu most high emere ka ndị nwa nwa udo everybody go dey celebrate later to the church to go dedicate ekpere ụmụnna chukwu abụ okwu chukwu and daily meditate but the reverse is the case same people wey celebrate wey follow go dedicate when they try to grow and make it in life they go begin cast

no issue, my grace and their grace come, they go begin envy. So people that people are supposed to love, you don't know could do When I see the Baba now, we come to you, and begin condemn. The band and then will wallow, the pay up, Kaku, Bano. What? This hour? Elaborate part each There are people that push that them for you too because of all this life. There are people that jump inside when yours have your train on the move. Many people are still inside because your train is still on the move. Many people in your life today are there to rebel and destroy you. If you you you Asina, Asina, It's, it's, it's on the beat. Over sense no go Too much sense no go kill me. Over sense no go kill me. Oh, come me here no go kill me. Calabar no dey use dog to pet. Hausa man dey use dick do bet. I jump a brisket without makeup fence, I hear say 'Na but I'm gonna bomb 50 cents. What? What you carry Gucci enter select? Only one slave queen, wey no like bender select. Mr. I was born, now I'm getting old. I never see presidents where wife carry belly. Motivational speaker on the Facebook. say Said he caught the fish in the days after cut the hook. Was arrested, right in the cell, he wrote a book. Was any more any pen? Guy, you are a Cameraman no they catch anointing. Wow. Pastor Pikin must follow count the offering. If the couple man dog, you go the I don't really think you know the full meaning of horse puppy. Wow. <laughs> mọlọtọ adị adi mfe adụmọkali anyị nwere ihe obi mbe atakwana m ụfọsụ dumeje eje emegide livres kpọrọ nwanne apịa gị me na-asụ oyibo ọsị gị mada mụsala m nwanne na nwaanyị na-atụ bido wetin concern yoruba man with lister. For Nigeria, Nepal they use lister. So bring me down, be like Hollywood movie. Reputed daughter be the first daughter of La Vista. Who you, where do you come from? I am the war, you do better, we don't preach no Who are you, how do you exist? This is your book, I defend the Over sense, no go kill me. Too much sense, no go kill me. Super sense no go kill me Come on here no go kill me iji ụgwọ jebe kubana night club tinye ya n'instagram n'ekokiburu world cup onye jiri ego na-ejele ukwu mangoro tupu bi kubana ị ga-afụrịrị ya skọt ụmụaka wada ejile chilin spụalụ ojiro tenkọba ma ọ ga-eri rice taa anụ ojiro shishi mana ọ bịara ịchaji fon afọ mee ya chakpụrụ ba toilet nyụọ nsị nyụọ ahụ Hmm. My brother hustler, make your man no talk to ambassador of Viveray. Bufano, Fuji, smart fish carry person mama from celebrity, cut away. Bad friends be like five naira, they no get value like Grizzly without ganja. Telling me to live up one day to see is like telling them I'm the to forget Biafra. Emeka non leka na jigule. Nobody care to know the source of his poverty. Now Emeka don dey cash up every day. You want to know the source of his money and his property. Person wey no joe Zaza fit pour again. If you hear this song, you think say I go pour again. Eh? joe Joey Zaza wey my pastor see, tell me say my son follow his steps. He say born again. Aeroplane bata mbuko bụ si ọbịgo. Akwụna me travel ọbụla ị na-edo. Ịka nọ Lagos na-eme m afụ eblo m afụ ọkpọ n'ọnụ eme na ya bata ọnịcha Wisdom ainda busque empírico Ina necessidade ya lutu kikopugo In the land of city saba saba Ifani tumu gaga ife na chamua furigo Show me country where Iboma no day I go show you VG where chicks no day For one country if you talk you be criminal But if you be terrorist they catch you be born again If you go nyakpo luti moti no kenye like Ahora no diferente we are pimane blebere ibe n'ọma chọchọchọ ije ma ife pụrụ ka a na-ego onwela enibebe wiputu apimane mpampara onye isi aka nke ebe nọ na doings all my guys are ballers anyị na-enye anyị billings weta weta mmanya ya anụ I just want to be chillings fọbụ ọkịrịka kịta ọkwa Victor na ya na Louis odokwapụrụ ọgaghị na-emu na ya ọgaghịsa na amaka ọ dị ka mpa ga-ejili ego bịa nso aka mmemeka akala ụkwa ja ama eze na-ebe akwa maka onye obodo ochela aja ụpụtazia na-akụ aka praise to God na nwa winning I suffered every day man everything but God's willing I'm putting on a shoe no one can tell me how I'm feeling so I go down on my knees and set my eyes onto the ceiling my eyes onto sisters all the girls they wanna do the same thing wey we do with esther from monday to friday one every day na this guy easter if your thing no full no full but this show you dey hear me sister show you dey hear me sister. father. I must not ife. Onyena ebula bula ya, Eche paste tipo fada. Apiara awa, apiara mbara. Onye bombu na papaya. Onyena ebula bula ya, Eche paste tipo fada. achụ ego ndebere mbara ndebere mbara ndebere mbara oroboro wele ya ichigide ichigide mgbada ichigide mgbada n'ala your dance on oh, here, Penthouse. every dog has a dick. But you know what? Mama told me live with no one. Uluwana if you need local, but never let your past mistake be your call. See, I came from a hood, I been in a call. For the I can't change it, I go. One day. ọkwa mụ na-akọ sekwalụ ndị na ma ndị obi akpọ oge mbido fọtụ mụ na to na-agakwa n'ofu poli odikwa holi and nothing on dese poli odikwa only want is to make money and to nakwa so yi never roll with the dummies mana nsogbu dị bụ na to nwere onye nwaanyị afa ya bụ anjala, and na with man piom piom piom Oje ala NigerProblem.com DJ Max, the king uh. of DJs. Port Mixtape. I love every part day. Uh, I I'll make every moment a blast. Fodo na tafu fado abata in the past. Maka kumko ụwa oma kana wa living fast. They wanna live life faster than the shadow. Kawe moha correct fellow. You're thinking it's shallow. Shout out to a buddy. I said brother Lelo and Waka got up. Can't call you see. 2011 unna chishu to my video. na when I'm chishu man na pokwa na radio. Where your my call your love gachi kesi abiko ya tunu mulo no kwete sim nwanne ne disike. Why? ndị ọ sị na m bịa welu dị taa obi a nwere eju ma mara m na mbọsị ahụ nke ọ ga-ana nwanne m nori to down papa ya taa papa ya ndụ a na na three other small what a life sir ịmana ụwa bụ part of RIP Every day I show him what is the next step. Eyes in the sky looking for my next help. You don't know I get really this look sex And the chip was there is nowhere to escape. Just the moment in that and things are taking shape. When the biggest snack cook I had But nobody know how it go be. Nobody. Walking my shoes, see see. Imaro, Obi Ajuluso na one rapper and they look up to. First I was so afraid to walk up I know say I want to, they see me not to. rappers na first two. wee gakwulia si na mba ife nọ na-eme ya si mfini nwanne m na ọ bụkwa ife a na na o nwere ezigbo plan na ọ chọrọ ka anyị mee jam bifo ịmanye ihe na-eme anyị ahịa ezigbo man last time anyị kpọsị m na ọ na-agba nkụ next week next week eluo eh, ebenebe gbuo rọkpọ m na fon si m nwanne na alụme accident me mc lofana nwanne ya na ọma oh, na ebe eh, ihe ma ghọtara na bụ otu ya si wee mee mana ebechakwa ihe na-ebe ka na-ebe kama ọsọfụ chukwu ma ihe mere o ji eme ha same year lost MC Love That's the same year I lost ST Love. One man company and I also like it is one year. All right, you can count it. Yeah, guys, yeah. Jerick. Ope iweka, awada head bridge. All I want right now be si Benji Asata, apapa, obiagu gariki No way, your money boy, your ruggedity Born in the hood, brought up n'ime ogbe Hustled n'ime ogbe, na-ebutekwa ike n'ogbe Smoking backwood, never to go broke in the hood 247 grinding with my niggas in the hood Stuck in the grind, chasing the bag 100,000 billion dollars Stuck in the grind, chasing the bag All about my money, Kadela, Nela, Chana, Chana Stuck in the grind grind, chasing the bag. Hundred thousand billion dollars. Stuck in the grind, chasing the bag. All about my money, Jana, Jana. Stuck In the morning, I wake up, I pray to Jah. I roll the weed, I light, sewa, ncho my tools, mwaye my data, mtuba bombing, mtoba mwada. To be honest with you, I chum BMW, mata money, I didn't cap buka banki W. Forward never, backward never, I had I head the cockada. Dejo question on it, I just so you bono pay worker. Get the OT, it de la come macadola, you talking OP. I'm chasing this back till I RIP. Derek the hustler, but my OB ID, no they cast your IP. Stuck in the grind, chasing the bag. Hundred thousand billion dollars. Stuck in the grind, chasing the bag. All about my money, Cadilla, Nella, china Chana. stuck in the grind, chasing the bag. Hundred thousand billion dollars. Stuck in the grind, chasing the bag. All about my money, Cadilla, Nella, Stuck in the grind, stuck in the grind. Preston, Yo. One pack, two pack, if you get in Mama told me, oh, kwalo get your da. Every day paper chasing, buara delay Jesse. Makande na malo de la nela tade receipts. Me future Colorado, boloza by Arizona, boloza putego ya loka pericoma. Anu tube munego bolo madu tukoma. Mano udo ugasa go kage mane no koma. Asina na nse mani fen na tagi bole. Ifen na gwagi be fen eme life ni mobe. Nobody got your back, wabuku sikote. Emango wateze nubobi ni eligi noche. So men kanara Ada so many buba na Canada Ufotu ababa, Onitsha wawada Mụnwa we my hustle, gowa ụkwa your hustle Adịla azụ kedu ka esi na gogo Ọ dị gị n'aka mgbe leka will you remember me Ụgbọ nkwụsị gbakosi agba will you remember me Save money today so money go save you tomorrow Maka owusa gị these niggas no go remember you Ọ dị gị n'aka mgbe leka will you remember me Ụgbọ nkwụsị gbakosi agba will you remember me Save money today so money go save you tomorrow Maka owusa gị these niggas no go remember you No cap, street life is deeper than and deeper life no matter no matter wetin matter na bigger bag western union every monday morning no go bad amiri jean gucci polo and the fendi cap ogbe oh, affiliated business oriented ọlụmụ na my mgbada dị documented n'afịa kechi sewa butuo tupa on my left hand if focus on your business, no focus on your friends. I dey take on to my talent, I dey take on to my Ghana. Ota nwere bụ sala sala sala sala. Wanda sila na manaya Erapa na maja maji Uta ulu bu sele sele sele yeah, when the terrorists. I will not for passing and no apologies. We know the see police, even officer, not touch no kiss. A friend you weed is a friend indeed. Otawana bunga tangole watama cheese. United we rap and we in peace. I see you don't look at you when they try to breathe. One of these songs. is a sin. Go by the name of poverty is a sin. A sin. Poverty is a sin. Come, come, come. See, eh, for your massive promotion, now we be your bonge people. Alaba report. How you go to reach us? Contact us on our WhatsApp number on 081 66 30 Alaba report. Alabari Port Your mate they wear Givenchy You they wear Abba Poverty is a sin Ojenjele DJ Max The king of DJ Poverty is a sin Ojenjele You they go for burial Put nylon for bago oh. You won't pack the rice so oh. Poverty is a sin O ojenjele. Poverty is a sin. Oh. This is sin. Oh. Poverty is a sin. Ojenjele. Oh. You no get shame, your mess dey buy the bar. You dey beg for one but poverty is a sin. Ojenjele. Poverty is a sin. A sin. Poverty is a sin. O All the time. nzuzo hand. my helper, my helper, my helper, my helper. There is something that makes me come into your presence, my helper. something that makes me come into your presence. Ah, my helper. Alabari Ponds Ninja problem. Olisa Pico Jubamisio. Alabari Ponds. Apufu Apugamisi. DJ Max. The king. Welisi Gamana Mewelisi. Okufunye Walana 88. na Leki Estate. We can defend a Yankee. Selling na yogi for daily bread. Or do what ọ dịkwa ka pacha dịkwa n'ife anọkwa ka et ọ bụlụ heaven chineke nna na-elukọ anya ọkwụsị m kwuo nọ n'izigwe ga-agbawa ọkwụsị hetasị fụmụsị wafa ọkwụsị na ọmụ ga-eficha anya mafa olisa biko bi mgbawa na agbawa m Alabari Pot Mixtape DJ Max, the king of DJs. Alabari port Mixtape.